s shine best. Yeah, you know what I'm saying? It's a man on high frequency. Your boy, youngest with Zari, the prince of Galagida is baby. <laughs> Ah, okay. Yeah, it's a wine. What for? Ima. <laughs> Ima. know what I'm saying? It's your man on a high frequency. Remove the record. Ichi no bo oji ka na go ogu na ji afọ nna nwakasị na oji wee mụọ na nwa ya ga-aka stop accusing your ancestors nwanne na aka ha dị ọcha smart like I sense use your sense I like the secret sacred ọcha bịala obodo ozulike ha dị wanted na na ọra mmụọ mana adike pụta ọgbọ na odogwu belu mpe ọgịnịdị mana obodo na odogwu ukwu n'iru nwa eziokwu oke ya You know what I'm saying? mana na high frequency ndụ m salama na-eku ga imanụ ka anyị gbalịba egwu na ife anwa ya tawa n'isi tata na oke ọdụba na-eju na ọkụkọ ọkata bụ n'oke nwanne ma ọ na-ebido n'eju di anyị ọ bụ ka iji nọsi n'osi na ezigbo ike na nju onye ọbụ emenu ka isi nọsi na-agaba ama na uke nwanne m imezi omenala <laughs> anyị fụ na ọ na-ata aja ụtọ n'ime ọka anyị gote jaik nwanne m ọ na-ata aja ụbọ anyị dị n'Igbo gwafo n'oyibo gwafo okwu gwafe okwu gwafe okwu anyị ji ntị fa ọ ga-anụ ọra mmụọ man on a high frequency. ike siri n'oge mara oyi onye ọ ka ọ dị m onye ọ dị ka ọ dị m ụmụ obili igbo ụmụ obili igbo nwanne eflevọ nwanne na-akọ ifekwe na-akọ onye amụma si anyị gbara ụmụ nwaanyị ọsọ maka njụwago okwu ọsọ anyị ga-agbara ụmụ nwaanyị ọsọ ijele nwanne asị m anyị ga-agbara ụmụ ọsọ

cause I want to jolly Ukwu nwaanyị melonya lu moto gawa bọni onye amụma sị move for prayers they need the money mana mgbe o ji m nga yoyo si ma bọmbi bụla akpa gị ah, Imagine life without money You go suffer, suffer, tire Imagine life without olojo ah. Some guys say ga nwome ilo Achọrọ m iru oche ebe a na-eme ife egwu nnoringo na-emebe ise ha na-abịa isi ego idonte ya don the miss till in heat ego huku mụ na-efishi ego mfidi wee nwaka ego lezie n'ego ntụba akwela ọnwụ ndị ilo ma ebe ọnụ ịgba ama akwụkwọ mbụla ego bata ma ebele ọnụ m na-agbafa na-ene ọsị na ọma omeme na ị nwere ego na asaịnị cheki nwanne m omede money my pastor dey tell me say money is the root of all evil mgbe jụọ na nwanne money is the root of evil but i gave you money collect am i gave you dollar collect am money is the root of evil but you no dey reject the money ọ bụ onye gị unu na-agbalị ọ bụ onye gị unu na-akọrọ ezigbo onye nganga Is your boy, is your boy DJ Shine Best? Agụkọ ogbu ọkwa alụ ma brọda ịdị kedu ife na-eme kedu kunu si wee nọdụkwanụ n'obodo oyibo kwa na-ele weda wedebele bọọdụ winta sọma hiti ọ na-eme alọba m ma ole mụnwa dịgodịfe anyị napụtago m ije the weather dị good ma dobele hot ezigbote hiti na-eme anakpụrọ m n'oge yesterday maka onwere gbu nọ na-ede ifugo the reason anya alaba these days i the reason to sleep again maka na the head full this music e depression but ga the art cool for good 11 years I cannot dey grind to blow the heart two nothing come out all the money wey the nigga dey make ọ na-abanye n'egwu fulu sometimes ọbụla ego fit dị mo ka m ji agbanye fuel put ka m nwee nwee ike gụpụta n'ofu track cause nobody send I swear to God I no go feel life for you boy I dey feel am for my bone my stream dey very very low the bills dey blow me like cyclone just imagine I drop jam dey bad nobody want to repost even my guys wey I dey believe dey shop me ka mmụọ abụzi ghost nwanne chelụkwa o chelụkwa o ha dịkọ the same group ka anyị nọ imekwe femegidere gụgide egwu n'abalị and no dey blow mmadụ tagide afụfụ mụlanye abalị stream ka zero and ọ bụ na trend mere na tiktok before nịka na nwanne I have decided to quit music cause the brain don tire the passion na the energy the full but hunger na-apịa m waya mbanụ ama m na ọgbagojulu anya ọ dịza ka talenta dị aba na ibidoro kwubokwu ike megwumegwu ike na aba na afịa o nwere ofu kọọlụ nabata na mara dị nọmba enwere afa o oh, ọ dịkwakọsakụta igwe dị kọ ka mgbabatagoji ya n'ebe a ụmụ anụbọ m chekere kenzi ka efe na-emezi ebe a anọ m ebe na-emuwa nka na nsị ka m pịa ụlọ na mba ama m nọtego n'ụkpọbalụ mma na my nọmba bili na kali amala ọ na-eme m ka m mụfu ụda ọyị makwa n'obodo bụ igwe gbọwụ the try doing our best why person never blow self oge ọbụla mpelipọs adịve business we keep pushing like say tomorrow no day but still we never collect you dey go top blown boy chilling we still dey fight for the spotlight. as guy you post good content e no go trend mana ọ god bless africa go dey comment dey share. m to god nobody cares for ma na agba ọbara ya na tears efesi m my fears epefọm ụlọ but na m for you ga-agbakalị bens. chelugodi fes ya bụ ka crowd shows back to back baba. music mana anyị ga na-aga na m na nwa awada enye m fahit enyere m promoshọn mkpechiri na music mizik dị omeme mana enwere nwanne ya dịba ha tota eziokwu na so we just the best for nothing hence ezigbo grace the slow and the grace but I never choose to relent I must defeat the challenge fire face nwanne ọbụrụ ebe ụzọ ndị na ezigbota ala bitin si grace e na-enyefa back to back e obi na-atọ m thank we talk for phone today i don charge you don ginger my soul the whole way chọkị alọbọ nwa na ọgị na-ekuzi fa back then ọchanja roundabout na studio davins emechara bere freestyle ewetara ten santins kendezie nwanne ịma ka o si moti nwanne daalụ i appreciate the good words we appreciate the good advice my spirit is lifted on a hundred go give them ifugo n'ife tinyechukwu n'ọba aka ekpelepelu chukwu ga-aza aza otego nwoke bido bibe n'iju anya mana aga m apasa n'ụgbọ na-aga aga ịmana men agbanasigo n'ụzọ ije ụfọdụ gacha kweta na ọ na-eme biko chukwu abịa ma onye ọma niile eme mma ama m na aga m abụ n'ezigbo onye ama ama negative ife anyị na-ayọ n'Uchukwu bejana ife na obodo oyibo na anyị ga-ejenụ ọ dịrọ pịzị ncha gbara aka n'ata n'ugbo ụfọdụ jelu ndụ fa aba n'akụkọ ife anyị na-achọ n'ogbu pasan dolas olise ekwena ka isi m na mba o anyị ga-eje ike na n'udo ọfọ ije awele ma jebe n'uchukwu

ụwa na-enye m egwu onye ife m na-amasị ọkụta ọgbọ bịa gbalụ m egwu ihe tinis bịa gbalụ m egwu nkọli nwa nsụka bịa gbalụ m egwu elepu ukwu mmanya bịa gbalụ m egwu eze chinemelụsi ọkpọta ọfụma okolu ya egwu nwaanyị bịa gbalụ m egwu okwu nwa m egwu nwa mma bịa gbalụ m egwu eze ọkpọta ọfụma okolu ya egwu nke ka nkulu nke m m ga-alalụbazi ụlọ ebe mma na nlalụ ebula egbe m ị na-agba mbọ deede ị ga-enwetarịrị nke bụ nke mana ị ga na-achụ aja ka mmụọ wee malụ na ime gị ụka nwachukwu ọkwa a na-azụta anị wee zọba ute amụta nwa dị mma ọ ga-ada ọdụ wee gbebe igbe oke ibe gaa n'olu na-abụ tupu okebe ikpe ọbụla akụ ọlụ gasịlị mapụta ọgwụ esitọba ile ndị amụma ụgha elisi utu etugharị aka nke dị mma mma iji ụwa fapụnụ na nka gị nwa dibịa nke ebupụta isi bịa bụlụ ike papa mpọ na-akwado onwe maka arụ ụfụ ụbọchị ibe obi lisinin nke ntị ghọta my reasoning mmanwụ ifesolu mụ na my ancestor reasoning omenala dị tupu ndị ọcha na dia reasoning pastọ nke ọ asị na ndị mmadụ ekwubekwa ọnụ kwuru n'ose ndị onye